Ọchịchị ya nke malitere n'ọnwa Jenụwarị afọ puku abụọ na iri na asaa bịara na njedebe dịka ntụliaka otu ahụ e mere ụbọchị ụka abalị iri nke ọnwa Jenụwarị afọ puku abụọ na iri abụọ na otu họpụtara Jọọjị Obiọzọ dịka onye ga-eweghara oche onyeisi ọhanaeze.